nke a ihe emume a na-akpọ okwu anyị ọnụ ugumba TV a m bụkwa nwada Biglas Chidi nwekwara ike ịkpọ m PB maọbụ okwu anyị ọnụ onye mụ na ya nọ bụ ọmarịcha nwada ga tinye ọnụ n'okwu ịghọtago ehe nwada ka anyị mara onye bụ afọ m bụ Jessica Okafor isiokwu anyị wetara unu taa n'okwu anyị ọnụ bụ ọtụtụ ihe ụmụ agbọghọ na-eme ọtụtụ ihe ụmụ agbọghọ na-eme bụ a na-enwe mmekọ nwoke na nwaanyị ma ha na-eme nke a na-akpọ mmadụ imetụ onwe ya aka ndị oyibo na-akpọ mastọbeshọn ha etinye kamera na-erekọdụ onwe ha ịda ma ha na patna ha ọnụ ma ọ bụ sọsọ ha nọ ha rekọdụ rekọdụcha onwe ha ha ewere sendị eru patna ha ọzọ ị ga-anụ bụ na ihe apụọla na soshal midia onye ọbụla na-enene ụfọdụ na-ejikwenye ya na-achọ ime ka ha trendie ka amata ha amata mana nke anyị na-ajụ bụ ihe anụwa a na-eme ọdịmma ọdịmma anyị nọrụ na-enwe mmekọ ya na di ya ma ya na nwunye ya ma ya na enyi ya nwoke ma enyi ya nwaanyị ewere kamera debe a na-erekọdụ erekọdụ taa ewee bupụtawa niile a na-ekiri anyị na uwe mebigo mana nke a ọ bụ ihe kwesịrị ekwesị ka nwa Ada Jessica mụ na ya n'ebe a ka o soro tinyetụ ọnụ n'okwu a ka anyị mara ka o si afụta ụfọdụ ihe ndị a na-eme Jessica ka ka isi afụ mmadụ ime ụdị ihe a hmm, nwanne m ife ahụ chọrọ njọ mba ya bụ ife ajọka ke nke bụ na gị na onye otu gị na-emekọ ihe idebe kamera na-ese ya na-erekọdụ ya nya ọ emesịa ikiriwe ya enwere ụmụ nwaanyị ndị na-eme ha mesịa ha etendere ọya ha nwoke ịghọtagosi na ọka ya nwoke olechaa ya ka ha wee gbatuo ya mana a na-eji ihe ahụ na-etinye ụmụ nwaanyị n'ọnwa na-eme ihe ha na ka ha na-akpọ di yes anapụta ha ego nke bụ na gị na onye ahụ nwee ka ns wee nwụta nwee misunderstanding onye ahụ ejiri ya wee tret for gị wee sị gị dasị na ị ya akwụsị ụsọ ama ọ bụ na ihe mgbe ọbụla ike o were ihe a wee tinye na soshal midia ndị mmadụ na-afọ ya ọ bụ ihe jọrọ njọ anyị nwa bụ ụmụ nwaanyị anyị nwa bụ ụmụ ime otu a nọ kịta na gị n'anya bụ na nsere ife nwa <laughs> ihe oke mkpa mgbe ọ sịara nke a wee nwoke ene ma want nwere ka m bata n'ụzọ ọzọ jesi ka ọ bụrụ na ịnụ dị obodo oyibo mebi di gị n'obodo oyibo mba ofesi mana mba ofesi na-ewuzi ugbu a o wee sị gị nwunye ma ọgụ katakwana ma chọkwana m ịchụ nwaanyị ma ọ mehie ị nwere ike ise nwụrụ m ihe a serụ m ihe a nụnwa nwee ike sendịrụ ya ma gị nwoke ịtrọsụ na ọ ga-anụ gị ị ga-eme ya na-asịkwa na ọka mee ya na ọka obi wee dị ya mma nke mma na nwere ike imetụ ụbụ vidiyo anyị na-abụ anyị na-emetụ onwe anyị aka vidiyo vidiyo vidiyo vidiyo na ya ọ na-erekọd end ọ na end ya <laughs> anyị na-abalị trend ịghọtago ehe mana ọ bụla nke nserụ m wee mba ụmụ nwoke ọ bụ orechekta were ya mee blackmail mana ka njọ gị ọ bụrụ na enyi gị nwoke sendịere gị ụdị ihe onyonyo ebe ọ na-emetụ onwe ya aka ma ebe gị na ya nọ ọ ga-enwekọta ka o ya esi kpasuo gị iwe iwe abịa gị iwe nnukwu iwe esi ụwa niile kwesịrị ịhụ ihe a isendie ya mba mba ka ahụ mmadụ inwe obi ọjọọ mmemme nwụdị ha ka mmadụ inwe obi ọjọọ onye nwere wicked heart onye menwụdị ihe ahụ mmemme nwụdị ha mba mba mana asị gị kịta gị nye ndụmọdụ ụmụ agbọghọ ndị na-eme ụdị ihe anụnwa maka ịjụkwa m m ga-asị gị na ihe ha ji eme ya bụ ka e wee trend ya ka a e wee dị pọpụla ka a marụ ha amarụ n'ihi na enweghị ọtụtụ ma ndị anyị na-akpọ ndị na-eme ihe onyonyo nollywood emechagokwe ọtụtụ ihe ahụ sendie n'ihi na ha na-achọ ka afa ha nọrọ anyị n'ọnụ mgbe ọbụla hmm? afa ha nọrọ anyị n'ọnụ anyị na-ekwu maka ha na-ekwu ihe ndị ha meghe mee ụdị ihe ahụ nke ndụmọdụ ị nwere ike inye onye na-eche eniwe fesbuk ka m tinyekwana ya ka amata ma amata ka ndị pọpụla ka ihe ị nwere ike ịgwa nwata nwaanyị ọbụla na-apụla n'ime ụdị ya mana ee eh, ụdị ihe ahụ mmadụ isi ụdị ha wee dị pọpụla ọ jọkwara njọ ọ jọkwara njọ bịkọs abịa na advat kịta na ịba na-etrend asị na mebi nọ ka isi anya eh, kefa na endorsement ụdị ya ha ama metụkwa gị ọmarụ gị aka and again chetakwana ị nwere ezinụlọ enwekwa isi wee pụta ọkwa ị na-aghọta ịma ihe niile a na-eme asị na-agbacha egwu ọla n'ukwu ma sometimes anyị ignorance na manya na-eme so many things achọm m achọm ka mara m ama mana imechi ihe a nke ihe sozi ya ọ bụla sị na imecha ihe ahụ nkịta ihe ka ihu yeji wee gaa famili gị ọkụ iwere nne ọkụ iwere nna iwere ụmụnna ụmụnne ka anyị yeji wee na-afọ ha ịpụta na ebe ibi na street ebe ibi ka anyị yeji wee na-afọ ha ihe ajọka biko enwe nwaanyị na-eme ụdị ihe ahụ biko nne emezina ka isi na ọkụ iwere ya wee trend ya ma ọ bụkwa na nwere nwaanyị na-emekwapụ na ọkọ wee plizie na ya mebi ọ gị nwoke ọ dị gị n'obodo oyibo wee sị na isere ahụ gị wee sendịgharị ya ka ahụ wee jụọ ya oyi ka o wee mata na ịfụrụ ya n'anya emezikwana kama unu mee vidiyo kọl ọ mma ka unu mee vidiyo kọl mee vidiyo kọl nke ahụ ka ọ ka mma maka na yanwa na onwe ya nna dị vidiyo kọl so ọ bụkwa na o rekọdụ ya sị na ọkọ wee megide gị yanwa na onwe ya sokwa wee trend ya so ụmụ nwaanyị emezina ụdị ya ahụ ọjọọ ka hai maka na ha amụ ya na-asị akụkọ ọ na-agbakọ <laughs> na ntị mba ọ dịghị mma anyways nwada Jessica sị na ọ bụ akụkọ jọrọ njọ na ntị ị chere na ọ bụ akụkọ jọrọ njọ na ntị ụdị ọ na-abụ esendịcha esendị eru gị ị na-ekiri ahụ a na-ada gị ọ dị gị mma anyways ọ dị gị mma ọ dịkwa anyị mma ịchọkwa iji ya wee trendị ya nsogbu adịrọ anyị ga-enyere gị aka nwee ike shia kwa ya ruo onye ọbụla aka mana anyị na-akọwatakwa gị bụ nke ọbụla ị chọrọ ime ịmụrụ anya n'ihi na Jessica sị agbata egwu omee gịnị ọla n'ukwu aka m bụkwa okwu anyị ọnụ chere anyị mbọsị ọzọ ka emesịa. Opuro igwe